ndewonu ndị be anyị daalụnụ bikonu ọ dị mma nwaanyị na di ya ese okwu ọ bịa na-akụ ya na pọblik na-akọlụ onye ọbụla onye ọbụla ọ fụrụ ọkọsala ọ dị mma ihe m ji ekwu ihe a bụ maka davido na chioma na sofia geenụ ntị ọfụma ka unu nụrụ ihe o ji wee laik ya chioma wee kpọọ sofia asị sofia na-abụ asitekwere okwu ọ gbapụta ọ na-akọsa ọ na-akọsa ọ na-akọsala onye ọbụla ọ na-akọsala onye ọbụla o nwere onye ga-ese ọvụ mkpa ahụ nya ụtarapụ ọnụ na-akọ ma nke asịrị anya kọ ma nke asịrị anya akọ na mana ọ bụrụ chioma esere okwu ọba unu o were diplomasi wee sobie ee eh, mara ihe ọ ga-eme na nke ọ gara eme onwe ihe ị ga-eme ma gị na di gị si okwu onwe ụdị akụkọ ị ga-akọ ama mkpedo nzi ekpedo nya bụ ụmụ nwaanyị gee na ntị kpụrụta na nso ka ntụnye unu azụ ka nye unu sikriti ụmụ nwoke gị na di gị si okwu jos mechipụ ọnụ onye jụọ gị ya isi ya na ị chọrọ ịkụ ya kịta maka ọ na-abụ akọcha alụfafia jee tinye nnu na ose si na ịkọ wee bụzielu nke sofia na-apụtalide bịa na-akọsa nkọsa ọ bụrụ sọsọ ya na-ese okwu a na-ese okwu na relationship ese okwu ịmalụ nwee wisdom nwee intelijent ikpedo onye onwere onye ga etinyela ụnụ aka ịmalụ mgbe ị ga-ekwu okwu ịmalụ mgbe ị ga-anọ nwayọọ ịmalụ mgbe ị ga-ayọ biko onwe mgbe ọ ga-eluo ịfụ na ihe esie ike ihe ọbiko ọ bụrụ sọsọ e, e, Sofia na Davido na-ayị ọ bụrụ sọsọ fana na-ese okwu Chioma na Davido na-esekwa okwu na-eseji okwu afọ mana onwe nụrụ mbọsị ọpụta na midia ma ọ bụ kọsalụ mmadụ si na ihe na-ese okwu aụkwa ovios na ihe na-ese okwu mana ịjụ ọnya ọ sị gị ọ chọrọ ịkọ akụkọ ahụ maka ọ bụ ndị asịrị ndị ntịsi ee ụmụ nwaanyị achọrọ m ka unu jiri ya mụta ihe onye gị na di gị na-ese okwu onye jụọ gị isi ya na ị chọrọ ịkọ akụkọ ahụ ya bụ iwe ọkụ ewu imechi ọnụ ya reje tarapụ anụ na-akọsisi na-ele ikite ma sikriti ma ihe ọ gwacha gị na kọnfident ma nke ọ gwacha gị mgbe unu na-alala ụla ị na-ekwu ya na-ekwu ya na-ekwu ya ọ bụ ka akụbala gị aka ụka gị ọ ka ị nwee ee ka ị buo kọpụ o nwere ihe ndị ahụ ị na-akọsa ga-enyenwulu gị aka ọ bụ gị nwa ga-enyenwulu onwe gị aka gị nwa ga-enye nwụrụ onwe gị aka ọ dịrọ mma ese okwu a na-akọ na-akọ na-akọ akọcha onwe ihe ị ga-akọcha wee cross cha red ọma nnabatazi gị ọzọ ama mkpedo nwunye ọ dị na di na nwunye dịkwa na relationship niile ma ma ọ bụ nke gị na nwoke ibe gị ma ọ bụ nke gị na nwaanyị ibe gị gị na mmadụ si okwu jos wọkụ ewe jee nọkụnata nya chebele onwe gị echiche mala ebe ị ga-awọkụ on yourself ee eh? maka onye ọbụla gbara ọrụ o nwere onye bụ enja gị na onwe gị na-emekwa na onye na-eme o nwere ebe ịgbara ọrụ nke gị so o kwesịrị ka a na-akọ ọ bụ ya bụ sikriti dị na davido na chioma ya na sofia ọ na-abụ ya na chioma so okwu chioma ha baala onwe ya n'ụwa wee ghọlụpụta anya wee ghọlụ na-ebu olisa ọ bụ ka m si chọọ ka ụmụ nwaanyị ndị ọzọ na-eme andị ọma nta aka di ga-abịakwa kpọrọ gị andị ọ si na chioma ọ nara ayụ ego o nwere anya ukwu nke ọbụla o nyere ya owele o nwere ego ọ ma na ọ ga-enye gị ego ọ bụrụ gị nwe ije na taksị ya ka ndị taks fọs ịmago jiri aka gị na-eme ka ị bụ ka ezi onye a ndị nepa na-eweta biya ọ bụ ya ka o ji wee laik ya chọọ ma ọ makwa esi nri so ịmala esi nri ịmaa na iwu imigo nwa anya wee kpọsokwu ya asị so ndị be anyị gị na di gị so okwu ije na-akọrọ onye ọbụla ndị isi na ya na onwere ihe ọ ga-eme na ị ga-emesisi anya na ọ bụrụ man enough enwere ihe nwe nwoke iwe ka ị ga-asị ya ọbụrụ man ọ bụrụ na ọ bụ man enough ya mekani ya ka a ga-asị na ị ga-etiwenwu igwe mgbe ọ chaja ị saala aka mgbe ọ chaja ịpụta kụọ anya gbam ka oke mgbe ahụ onwezikwa ihe ị ga-emenwu na sofia onwere ihe ọ ga-emenwu nwere ihe ọ ga-emenwu maka odebere onwe ya ọgụ dịka nwaanyị odebere ili edu ọ nọrọ ọfụma dịka nwaanyị si anọ ọ ma na o nwee kọmpetishọn ọkwa ọ ma na o nwee kọmpetishọn o nwee kọmpetishọn ị nwee kọmpetishọn ị ga-epule kaadị gị gud ipule kaadị gị wel ma ọ bụrụ na ị chọrọ ya ịfụrọ na chiọma enwenigo ya bụ ọ bụ ya bụ nsi ka m wetara unu bụ ya bụ nsi ka m wetara dị n'etiti chiọma na davido ya na mm, sofia ifuru na sofia na eku ugo ifuru na onwere obi umeala ifụrụ na ọwụsara mm, ka ọgọdọ ọ dịrọ ka mm, nwaanyị a ga-anụ anụ ọ bụ ya kpatara ya unu afụgị andị o nwere ihe ọ ga-aga ịgwa nwoke ewela ọnụ gị egbu anya ọ na echefu echefu nwere ka o chefu echefu n'ụwa ọbụla ya bụ ikwubego ọnụ ọ bụrụ ọsọ ma iji egbe na mma wee gbuo mmadụ bụ na igbu mmadụ a na-ejikwa <laughs> ọnụ a na-eji ọnụ egbu mmadụ so anyị bụ ụmụ nwaanyị anyị nwere ọnụ so ka anyị ghele iji ọnụ anyị wee na-akpasasị ihe ga-abịakwute anyị na-akpasasịla ọkụ anyị nya bụ onye ya na di esere okwu mmadụ ọzọ onwe ndị asịrị onwe ndị asịrị na-abịa ka fanụta fakọọ n'iru fakọọ n'azụ fafụrọ gị n'anya fachọọ ntisa imere na onye ahụ agbata jụba gị jụba gị jụba gị ị mara na ọ ọ bụ redio ka onye ahụ bụ ọ chọọ ibulie wee gaba jee gbasaba ozi ọma ebe isiri anya gbasa ya bụ ndị a ka a na-akpọ ndị ọnọ na ndofu anyanwụ ndeewo nke ahụ.